chineke abịa mụrụ acha aja chiwọrọrọ chijitara ori gbugbulu ego n'ezi n'ezi neka rụrara ọbụ neka dị n'ọnụ manụ ogugo adịghị manụ ogogo maka na elu na ogugo ga-agbado ọnụ tụtụtụtụtụtụtụ kpaụ usigokwu labakunetigokwu basike gbere mụọrọ ọgara ya gbọrọ gborogbo mgbe apụtasa ọgara bụ ka ọ tọọ ya rụkwuo mmemme mmemme ga-ama na mụ mmadụ mmemme sọ mmemme sọ mmemme ndị mmemme mbụ mmemme aga mmemme omekwe gogo na awodo ole makara kuran de gbele makara kele tara kuru ibi le ara kwa o ele ele ele ya aga ele aso makiri pa gbara eze na ogun guru mana kwa eze ka ogun bete ya na kwa na ogun na kisu ni nwa pata ichira nu ni awo o gba yo jenu ma shi ni ma nu ni ele ba na no kwa ni ti ọgba na okra ata anuchi were mgbe ọrụ esi m obodo eburu ofesi na-atị elu matị na ọbụka ọ na-adị